Luk isi nke na atọ ma ụfọdụ nọ n'ebe ahụ n'oge ahụ ndị kọrọ ya akụkọ banyere ndị Galili ahụ ndị Pailet were ọbara ha gwakọta na aja ha o wee zasị ha unu na-eche na ndị Galili ndị a bụ ndị mmehie karịa ndị Galili niile n'ihi na ha ahụwo ahụhụ ndị a asị m unu ee e, kama ọ bụrụ na unu echegharịghị unu niile ga-ala n'iyi otu ahụ ma ọ bụ mmadụ iri na asatọ ahụ ndị ụlọ elu dị na Siloam dakwasịrị ha wee gbue ha unu na-eche na ndị ahụ bụ ndị ji ụgwọ karịa mmadụ niile ndị bi na Jerusalem asị m unu ee e, kama ọ bụrụ na unu echegharịghị unu niile ga-ala n'iyi otu a o wee tụọ ilu a otu onye nwere osisi fig a kụrụ n'ubi vaịn ya o wee bịa na-achọ mkpụrụ n'elu ya ma ọ hụghị o wee si onye ọlụ vaịn ya lee site na n'arọ atọ ruo ugbu a ka m na-abịa na-achọ mkpụrụ n'osisi fig a ma ahụghị m gbutue ya gịnị mere ọ na-emekwa ka ala laa n'iyi o wee zaa si ya onye nwe rapụkwa ya arụ a ruo mgbe m ga-egwu ala gburugburu wụsakwa ya nsị anụ ọ bụrụ na ọ mịa mkpụrụ site n'ugbu a ọ dị mma ọ bụrụ na ọ mịghị ị ga-egbutu ya o wee na-ezi ihe n'otu n'ime ụlọ nzukọ ha n'ụbọchị izu ike ma lee otu nwaanyị nke nwere mmụọ nke na-eme ka arụ ya ghara ịdị ike arụ iri na asatọ o rudakwara ala ọ pụghịkwa iweli onwe ya elu ma ọlị ma mgbe Jizọs hụrụ nwaanyị ahụ ọ kpọọ ya sị ya nwaanyị emewo gị ka ị pụọ na nrịanrịa gị o wee tụkwasị nwaanyị ahụ aka ya abụọ ngwa ngwa e wee mee ka o guzozie ọtọ o wee nye Chineke otuto ma onye isi ụlọ nzukọ ahụ ebe iwe were ya nke ukwuu n'ihi na Jizọs mere ka arụ mmadụ dị ike n'ụbọchị izu ike ọ zara si igwe mmadụ ahụ ụbọchị isii dị nke mmadụ aghaghị ịlụ ọrụ n'ime ha ya mere bịanụ n'ime ha ka e mee ka arụ unu dị ike unu abịakwala n'ụbọchị izu ike ma onye nwanyị zara ya sị ndị iru abụọ onye ọbụla n'ime unu ọ dịghị atọpụ ehi ya ma ọ ịnyịnya ibu ya n'ụlọ anụ ụlọ n'ụbọchị izu ike duru ya gaa ime ka ọ ṅụọ mmiri ma nwaanyị a ebe ọ bụ nwa Abraham onye Setan kere agbụ lee arọ iri na asatọ o kwesịghị ka a tọpụ ya n'agbụ a n'ụbọchị izu ike mgbe ọ na-ekwu ihe ndị a e wee mee ka ihere mee ndị niile na-emegide ya igwe mmadụ ahụ niile na-aṅụrịkwa ọṅụ n'ihi ihe ebube niile ọ na-eme ya mere o kwuru sị gịnị ka alaeze Chineke yiri gịnị ka m ga-eji tụnye ya o yiri mkpụrụ mọstad nke mmadụ were tụba n'ubi nke aka ya agbara ogige o wee baa ụba ghọọ osisi anụ ufe nke eluigwe wee nọ n'alaka ya ọzọkwa ọ sịrị gịnị ka m ga-eji tụnyere alaeze Chineke o yiri ihe na-eku achịcha nke nwaanyị were zobe na mgbe ụtụ ọka atọ ruo mgbe otu ọka ahụ dum kụsịrị o wee na-aga n'obodo na obodo nta dị iche iche na-ezi ihe na-agakwa ije ya iru Jerusalem otu onye wee sị ya onye nwe anyị ndị a na-azọpụta dị mmadụ ole na ole o wee sị ha jisienụ ike isi n'ọnụ ụzọ dị warara baa n'ihi na ọtụtụ mmadụ ka m si unu ga-achọ ịba n'ime ya ma ha agaghị enwe ike mgbe nna nwa ụlọ ga-ebiliwori mechikwa ụzọ ya unu wee malite iguzo n'ezi na ịkụ aka n'ọnụ ụzọ ahụ si onye nwe anyị meghere anyị ụzọ ma ọ ga-azasị unu amataghị m unu ebe unu si bịa mgbe ahụ ka ga-amalite isi anyị riri ihe ṅụkwa ihe ọṅụṅụ n'iru gị izikwara ihe n'ama anyị ma ọ ga-asị asị m unu amataghị m ebe unu si bịa pụanụ n'iru m ndị niile na-alụ ọlụ ajọ omume n'ebe ahụ ka ịkwa akwa na ịta ikikere eze ahụ ga-adị mgbe unu ga-ahụ Abraham na Isaac na Jekọb na ndị amụma niile na Chineke ma unu onwe unu abụrụ ndị a chụpụrụ n'ezi ha ga-esikwa n'ọwụwa anyanwụ na ọdịda anyanwụ sikwa n'ugwu na ndịda bịa nọdụkwa n'ala eze Chineke ma lee ndị ikpeazụ dị ndị ga-ebu ụzọ ndị bụ ụzọ dịkwa ndị ga-abụ ndị ikpeazụ n'oge awa ahụ ndị Farisii ụfọdụ bịakwutere ya sị ya si n'ebe ala n'ihi na Herọd na-achọ igbu gị o wee sị ha gaanụ si nkịta ọhịa ahụ lee ana m achụpụ ndị m ọjọọ na-alụzukwa ọrụ ime ka arụ dị mmadụ ike taa na echi n'ụbọchị nke atọ emekwa m ka m zuo oke otu ọ dị aghaghị m ịga taa na echi na ụbọchị so ya n'ihi na apụghị ikwe ka onye amụma laa n'iyi n'ebe na-abụghị Jerusalem Jerusalem Jerusalem nke na-egbu ndị amụma nke na-ewerekwa nkume atụ ndị eziteworo ya ọtụtụ mgbe ole ka m chọrọ ịchịkọ ụmụ gị ọbụna dịka nnekwu ọkụkọ na-achịkọ ụmụ nke aka ya n'okpuru nku ya abụọ ma unu achọghị lee a na-arapụrụ unu ụlọ unu ma asị m unu unu agaghị ahụ m ma ọlị ruo mgbe unu ga-asị onye a gọziri agọzi ka onye ahụ gọ, nke na-abịa n'aha onye nwe anyị